Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 22. Dialogue for Listening. Mama n'ebe ahụ. Kedu? Achọrọ m ịkpa isi. Nọdụ n'oche. o nwekwuru onye ọzọ la-echeni o jere izu sigareti ọ dị mma aga m icheni nwoke ahụbeghị mbụ ọ masị echeghị m si hụ na mbụ ahụ onye amerịka abịara m ọhụụ n'obodo a onye amerịka Olee mgbe ị bịara? Ọ nọ na wiki abụọ kemgbe m bịara. Wiki abụọ? Oleekwanụ nke ị bi? Ebi m na họtel Zik. I Dialogue for practice with build-ups. Mma mma na ebe a. mama na ebe a kedu kedu ịkpa ịkpa achọrọ m ịkpa isi achọrọ m ịkpa isi oche oche nọdụ n'oche nọdụ n'oche o kwuru onye ọzọ ni o jere ịzụ sigaret o kwuru onye ọzọ ni o jere ịzụ sigaret ọ dị mma aga m icheni ọ dị mma aga m icheni beghị beghi asị asị or ashị ashị nwoko ahụbeghị mbụ ọwụmasị. nwoko ahụbeghị gị mbụ ịhụ na mbụ abụ onye Amerịka Echeghị m sị ịhụ na mbụ abụ m Amerịka ọhụụ ọhụụ ọhụụ ọhụụ obodo obodo abịara m ọhụụ n'obodo a abịara m ọhụụ n'obodo a onye amerịka mm olee mgbe bịara onye amerịka mm olee mgbe bịara wig wig ọ nọ na wiiki abụọ kemgbe m bịara ọ nọ na wiiki abụọ kemgbe m bịara ibi ibi wiiki abụọ olee kwanị gị ibi wiiki abụọ olee kwanụ gị bi họteelụ họteelụ zik zik ebi m na họteelụ zik ebi m na họteelụ zik I she I she or I see I see I she I she Dialogue for practice without build-ups. Nwoke, abịaghị mbụ ọmasị nwoke ahụbeghị mbụ echeghị m si ịhụ na mbụ abụ m onye Amerịka echeghị m ịhụ na mbụ m onye Amerịka abịara m ọhụụ n'obodo a abịara m ọhụụ n'obodo a onye Amerịka mm olee mgbe ị bịara onye Amerịka mm olee mgbe ị bịara ọ nọ na wiiki abụọ kemgbe m bịara ọ nọ na wiiki abụọ kemgbe m bịara wiiki abụọ ole kwarị gị bi wiiki abụọ ole kwarị gị bi Ebi m na hotel Zik. Ebi na Hotel Zik. Aishi. Aishi. Dialogue for comprehension. Mama na ebe ahụ. Kedu? Achọrọ m ịkpa isi. Nọdụ n'oche. O nwekwuru onye ọzọ leche ni. O jere ịzụ sigaret. Ọ dị mma. Aga m icheni. Nwoke, ahụbeghị m mbụ, ọ masị. echeghị m si ịhụ na mbụ abụ m onye Amerịka abịara m ọhụụ n'obodo a onye Amerịka hmm, olee ma ị bịara ọ nọ na wiki abụọ kemgbe m bịara wiki abụọ oleekwanụ nke ibi ebi m na họtel Zik I she. Drill 22.1 Adjective clauses without independent subjects. Useful words. Ocha. Ocha. icho ocha. icho ocha. Icha acha. ịcha acha ukwulukwu azụrụ m ji chara inwe enwere m ji chara ya o nwere ji chara ịdị ukwulukwu o nwere ji dị ukwulukwu uyo o nwere uyo dị ukwulukwu ọdọkọrọ ọ nwụrụ dị ọdọkọrọ ire ó rérú iye dáadáa kàrá unere ó rérú dáadáa chara acha ó rérú unere chara acha Anyị. Anyị ree unere chara acha. Ịga ahịa. Anyị rere unere gara ahịa. Inye. Anyị nyere unere gara ahịa. ọkụkọ anyị e nyere ọkụkọ gara ahịa gị ga anyị e nyere ọkụkọ gị ga ahịa ịchọ Anyị chọrọ ọkụkọ ga ahịa. ovu anyị chọrọ ovu ga-ego ahịa lekwuo okwu anyị chọrọ ovulu ekwu okwu ha anyị chọrọ ha ovulu ekwu okwu ịhụ ha ovulu ekwu okwu chọrọ iri nri ahụhụ ovu chọrọ iri nri Drill 22.2 Modifying clauses with onye ọzọ la eche ịbịa kwuru onye ọzọ na-abịa mmadụ o nwekwuru mmadụ ọzọ na-abịa efo o nwekwuru mmadụ ọzọ na-afụ ọkụkọ nwekwara ọkụkọ ọzọ laafụ ịṅụ mmiri nwekwara ọkụkọ ọzọ la-aṅụ mmiri gị ịṅụ nwekwara ọkụkọ ọzọ ga-eṅụ mmiri ọ dịghị ọ dịghị ọkụkọ ọzọ ga-eṅụ mmiri nwoke ọ dịghị nwoke ọzọ ga eṅụ mmiri la'azụ ahịa nwoke ọzọ o nweghị nwoke ọzọ la'azụ ahịa nwoke onweghị nwoke na-azụ ahịa bịara nga a onweghị nwoke bịara nga a nwanyị onweghị nwaanyị bịara nga a nzukọ onweghị nwaanyị bịara nzukọ o nwere o nwere nwaanyị bịara nzukọ onye o nwere onye bịara nzukọ ịchọ o nwere onye chọrọ nzukọ ịga ahịa ọ hụrụ onye chọrọ ịga ahịa ịhụ gị ọ hụrụ onye chọrọ ịhụ gị Drill 22.3 Adjective clauses following k and nde Achọrọ m onye ke mara ihe. Ya. Ọ chọrọ onye ke mara ihe. laazụ ahịa. Ọ chọrọ onye ke laazụ ahịa. ha achọrọ ha onye kele azụ ahịa ishi nri achọrọ ha onye kele ishi nri anyị anyị chọrọ onye kelechi nri lekude mmiri anyị chọrọ onye kele ekude mmiri nwanyị anyị chọrọ nwaanyị kelekude mmiri laagụ akwụkwọ anyị chọrọ nwaanyị kele agụ akwụkwọ mụtakịrị anyị chọrọ ụmụntakịrị ndị kele agụ akwụkwọ unu unu chọrọ ụmụntakịrị ndị kele agụ akwụkwọ ịmụ unu chọrọ ụmụntakịrị ndị kele amụ akwụkwọ inwe unu nwere ụmụntakịrị ndị kele amụ akwụkwọ ịga skuulu nwere ụmụntakịrị ndị kere aga skuulu ya o nwere ụmụntakịrị ndị kere aga skuulu nwa nwoke na nwa nwoke okele aga skul ha enwere ha nwoke okele aga skul bi na nwa nwoke oke bi na Lagos mụ enwere m nwoke oke bi na Lagos End of Unit 22.